anyị ga-eme ka unu mara ebe anyị nọ na yabụ ihe anyị lere anya na ya bụ ahịara deklarashọn na etu esi ihe ọ pụtara na etu anyị nwere ike isi wee ji ya wee gaa n'ihu eme ihe mere anyị ga-enye na um, anyị ga-eme ka unu mara ebe anyị nọ ihe gbasara ya nkata anyị ụlọ mara ka mbibi onye ọfọ ụba gbọ anyị ịga n'iru anyị ga-abakwa n'ụka ịma n'ụtọ ọtụtụ nkata anyị na-anụ maka ọtụtụ ihe anyị hụrụ na-emegasị na ụzọ ọwụwa anyanwụ Naijiria n'ala Igbo anyị chọrọ itinye ọnụ n'ihe ụfọdụ anyị na-afụ na-aga n'iru isikwanụ jide ka iji na nke a na-eme ọfụma na itinyekwa alụ na ịkpa itinye uche anyị itikọsị isi ọnụ tụọ aka etu anyị si iche ya bụ ihe ga-esi wee gaa ihe anyị na-agba maka ya bụ maka ọganiru na ihe gbasara idozi obodo anyị na-afụ ndị mmadụ na-akpa maka ya bụ ihe anyị na-akwado dịka anyị si kwuo mgbe anyị na-akpa maka ahịara kama na anyị na-eche nọọ akpa akpa alara n'ute ibido ya bụ okwu n'isi aga m etinye ya n'aka ụkọchukwu ọkaigbo ka o bidola ya ụkọchukwu ọkaigbo tupu ị gaa n'iru ị nwere ike ịgwa ndị na-ege anyị ntị ihe gbasatara ahịara na ihe edemede anyị na-atụ anya na ọ ga-apụta n'oge na-adịghị anya ndewo maazị Okechukwu e, n'eziokwu e, ọ dị ka ndị Igbo Igbo si ekwu na ajụwa nkwụ kapịwa ọnụ mgbupụ ya eruola ya o n'izu ụka ole ma ole gara aga mgbe anyị bidoro kpọbata mmadụ ole ma ole ndị bịara nyere anyị aka ọkammụta Chima Korie anyị abịa pịa nkata anyị na-akpa kemgbe ọnwa ole ma ole ihe mere isi n'ahịa na deklarashọn ngụpụta ahịa ha anyị ejipịa ya ọnụ anyị abịa kpekọrịta na o ruola mgbe anyị ga-esi na ya gawa ihe ọzọ mana anyị achọghị ka nkata niile akpara na ihe gbasara ahịa ha ka ọ wụrụ ihe furu ọhịa ya wụ na enwere ihe edemede ndị ga-esi na ya wee pụta a ga-ewepụta ya ọtụtụ ndị ụmụafọ ala Igbo anyị ụmụ amaala anyị bụ ndị nwere mmụta nwere akara nzere n'ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị ihe gbasara mmepe obodo ihe gbasara agụmakwụkwọ n'ụzọ dị iche iche na ihe gbasara onye kwuo uche ya ọchịchị onye kwuo uche ya na ihe ruru onye ka ndị oyibo na-akpọ ya human rights ga-enwe ihe edemede ya wụ ihe ndị asụsụ oyibo na-akpọ commentaries nke ga-ewere akụkụ ihe n'akụkụ dị iche iche ka ahịa deklarashọn ahụ otu o si metụta ihe dịịrị onye izo o si metụta ihe gbasara agụmakwụkwọ otu o si metụta ihe gbasara nchekwa obodo ihe otu o si metụta mmepe obodo otu o si metụta mmekọ mmadụ na ibe ya dee ebumnuche ha ihe ndị a ga-apụta a ga-edecha ya bipụta ebipụta ka onye ọbụla nwee ike na-agụ ya ya bụ ndị ntorobịa ndị na-agụ akwụkwọ ndị na-akụzi akụzi chienụ ntị lewa n'anya ka mgbe ha na-abịa ka ọ ghara ịgbafu n'ukwu osisi n'ihi na ihe ndị a na-ebupụta ga-adị mkpa iji kwado iji ka onye ọbụla ji nwee ike nwee nghọta n'ihe iji jipịa okwu ahụ ọnụ gwụrụkwana ihe ị ga-ejide n'aka maka na ọganihu iji na-atụlekwa uche na ya ka ị ihe gbasara ahịa na deklarashọn Maazị Obasi kedu ihe ị chere maka ya bụ ihe o kwuru maka edemede a na-apụta ọ dị ezigbo mkpa ihe o ji dị mkpa wụ na a agwọ otu onye hụrụ anaghị ara ahụ ya wee eke hmm? Hmm. anyị akpala nkata ihe gbasara ahịara deklarashọn tụlee ya n'ọnọdụ dị iche iche ndị tụnyere ọnụ atụnye ọnụ anyị akpọbatakwala ndị ọkachamara ha esoro anyị tinyekwa ọnụ n'okwu a ihe dịka prọfesọ Ifemesia bụ ndị nọ mgbe ebidoro ebe n'isi mmiri tụnyechara ọnụ na ya ọ bụrụ na akpacha ya ote a hapụ ya afọ atọ afọ anọ ya gafee ghọrọ ihe ọzọ etinye ihe a n'akwụkwọ chịkọta ya ọnụ otu gawa onye ọbụla gụọ ya aghọta ebe a chọrọ ka e were ihe a gawa ihe ọdịziri anyị bụ ikesa ya mmadụ niile maka onye nwetara ihe ọwụhụ mmadụ ga-akọrọ gị na ga-egwọrọ onwe gị mee ihe ntapịa n'isi ngịwa ọ na-aka mma otu ahụ ọ ya ka o ji dị na emere ihe a bụ ihe na-akọwa bụ na ọgwụ na anyụsịa nsị atụpụghị ọnụ ọghọwo ka ọ dị etu ahụ nnọọ kedu maka akụkọ anyị na-anụ na ihe ụfọdụ anyị na-afụgasị na e, onyonyo a na-etinye ma na Fesbuk ma na akụkọ ụwa dị iche iche na ndị be anyị ọkacha nke anyị fụrụ ikpeazụ na-ekwu na n'Enugwu na-enwere ebe a na-akpọ Free Trade eria Free Trade Zone ya bụ ebe ọ na-abụ amamna ọ pụtara onye bịazi onye nwere ka osisi a na-ada akwụ ụgwọ ka ọ pụtara onye akwụ n'ụgwọ wee bido ọrụ na ndị be anyị ndị nọ na Legọs gbakọtara ọnụ sị na ha etinyeghị aka nya ya bụ ife a na-eme ya projekti a Enugu dị n'Enugu steeti iji wee mee ihe gbasara mmepe obodo ime ka ihe si wee ime ihe gaa ọfụma ka ha wee buru akụ ha kpatara n'ọtụtụ mba bulachi ụlọ ya bụ ime ka akụ ruo ụlọ ka o wee kwuo ebe o si kedu ihe ị chere maka ya bụ ihe anyị maọbụ kedu etu gị onwe gị si fụ ya ọ bụghị ka ị na-ajụ ebe ọ bụ n'ihi ị chọrọ ibido bidozie mba bidozie ọ dị egwu ịma na ọtụtụ oge ịnụ ife ụfọdụ eh, ndị be anyị na-eme ị na-achị oke ma ọ dịkwa mma kama na igbekwa nkịtị chee ya bụrụ na abụ ifufu na ọ dị ka ya kafere egwugwu ọzọ ee maka ọtụtụ n'ime ndị be anyị ga-asị lekwa nnukwu ka esi akọ ọnụ na-asị na ndị ndị Igbo nọ Legọs na-achọ ịnata ụlọ mee nnukwu ibe niile ha chọọ ịlụ ibe ị ga-ajụ onwe gị bụ gbanụ gbanụ gụjie ji ọrụ emegide etukwukwanị wee bọbịa ndị na-asị ndị Igbo nọ na mba akụnwe ụlọ sanata ibe ị ga-ajụ onwe gị bụ ndị gọvanọ n'ala Igbo fa akwadogo ọnọdụ ndị Igbo ga-eji wee nwee ike taa bute n'ala Igbo maka na ị na-anya na mgbe Emeagha Ọkpara Dr. Emeagha Ọkpara na-achị Eastern Region o e were bụ Eastern Region Development Plan ya bụ akpala akpa tụne wee see ya ese edepụta ya edepụta ebe ejekọ n'ife a ga-eme ọhịa bụ Development Plan ka eji wee lụọ presidential lụọ second houses niile alụ na Igbo lụọ ma nke alụrụ na Port Harcourt ma nke alụrụ na Calabar wee mee fan settlement wee bido maka ịkọ kashu plantation wee bido ma nke e, e, golden guinea aba ebe nibe indọstrị niile alụ na-aba ma glas, ma ma e, kemapịa Liber Brothers na ihe niile bụ ebe ahụ etu asụ ka esi wee ya maka ụmụ ife na-esi ife ọ bụrụ ịlụ ụlọ ọ bụrụ ịlụ afịa maka ibe ndị ndị Legos na-afa akwado ime na Enugu yiri ụdị ife ndị Igbo lelụ na Legos enwere m ọtụtụ n'ime ndị anyị mma ụfọdụ ụmụnne m so wee wee gafee ụzọ afọ o nwere mgbe a pụtasị na International Trade na a ga-arụzi Trade senta maket ndị Igbo gbaji ebe ahụ wee jee ha na ha lụsịa tọs afịa ebugharịrị afịa o ejela ebe afọ ọ bụrụ ife yilu iji efulefu ego niile ndị Igbo tinyelu na na eh, trade fair international trade fair center nke dị n'ebe eh, festak na Igbo ọtụtụ n'imepa rapụkwala ebe a chi ya kwa emefa n'azụ aka maka na nwere ife gọọmenti tụkwadobu ime ebe afọ mana amaghị ụma laka ịlụ ndị Igbo tinye vaji elụba mm, eh, afịa ebe afọ ya amara m ihe ndị Igbo Legọs bụ n'obi mana achịkwa nkwue na ọ na-adị mma na-ada arapụ isi aka agba omeri ọ developmenti ọbụla ga-abịa n'Igbo ọ bụ na-abụghị na ndị gọvanọ na ndị haus of Assembly niile nọ n'ala Igbo tụrụ alụ wee wepụta etu ọ ga-esi mee ebee ka ọkụ ga-esi bịa ebee ka mmiri ga-esi bịa ebee ka ụzọ ga-esi gaa kedu maka ịntanetị ife ndị a niile bụ ife na-eso development Mm. Enugwu a na-abịa mm. na ya kịta ahịa Airport ayadroshon ọ na-aga ọkakwụ mm. mmiri ụzọ kakwụ ọkụ kakwụ ehe ọ ka aka mma na ọ na gọọmenti pụta kwuo na efefa chọrọ imegodu nzizi maka na onye ziga nwata na jide nkakwụ onye mere ga-eji kwọcha aka ịna-asụ ndị Igbo nata nata nata ị ga-adozi ọnọdụ akwado nfa etu ọ ga-esiga ọ gwụsị ka ọ ra n'ọnụ ka a na-agagodo maazị ọbasi ka maazị odelga na-ekwu okwu ana m eche sị na ọ bụrụ na m nọ n'akụkụ nke ọzọ jide ego ọ na-ele m ọkụ n'aka mgbe na ihe onye a na-ekwu n'okwu ndị egbe ha na-anya ọkụ maka na onye ji ego na ego ji ọrụ ikwuo nwee ike ụfọdụ asị gị wel kekwa maka eko siti ndị Legọs lụrụ kekwa maka Tinapa projekti ndị Kalabalụ kedu ka ọ ga-esi wuzie asịzie ndị Igbo ha lụọ na ndị ejiri ego a na-enye nsogbu ama agwa ndị eme ndị ji ego aka ka ha lụọ ọrụ ka ego nwa nwere ike ikwu n'ihe ya ihe m ga-atụnye ọnụ ka m burugodo ụzọ ka m tupu e abịa tụchawa nyochawa ihe awa ihe ọma ihe awa ihe ọma n'ihi na o teela ekwuwere akụrịrịle Naijiria niile obodo ha o ruole mgbe anyị ga-eleba anya n'ime bejie obodo nke anyị ada ama ama ka m bidogodu jaa ndị na-eme ihe a ike ihe abụ ọma ka ebuchara ya taa ihe m ga-asịzi iwu na ka ghara abala na ịmakpu n'ihe a na-eme n'Enugwu n'ihi na mmụọ na onwe m aghọtachabeghị ebumnobi ndị na-eme kama ihe m chọrọ ịtụnye ọnụ ugbu a ka m jụgodu ajụjụ elee ebe ike ndị Igbo nọ elee ebe ike anyị nọ anyị na-azụ ahịa ee um, izisa ahịa na mpaghara obodo niile anyị ma anya ee um, ụgbọala ee um, na-ebu pasinja agbago elu agbadala anyị ma anya e. ịbịakwa n'ihe dịka na Lagos ọtụtụ ee factories enwere na Lagos bụ ndị Igbo rụrụ ndị Igbo nwe mmụọ na-eche a na-achọ ime ihe a n'ala Igbo ka tụnye ya ezigbo uche ledala anya elee ebe ike anyị nọ elee ka e ga-esi elee otu e ga-esi mee ihe a o bupụta ee eh, ike ndị Igbo maka ịga were ọrụ ndị bekee na-ekwu putting a square peg in a round hole ọ ga-ebu aka ya bụ na ihe m na-asị aụna na-eme ihe a ọ ga-amasị m ịhụ na echebara ya ezigbo uche mara otu e ga-esi mee ihe eh, ya bara Igbo uru ka ọtụtụ ihe na-ekwu a ga-arụ a ga-arụ nlecha ya anya ma na-asị ahụ m otu ihe a ga-esi wuo ihe ọma ga-abara ndị Igbo uru n'ihi na ọtụtụ ihe m na-anụ Igbo enweele ya enwe nọọ elee ihe a ga-etinye ga-enye ndị mmadụ ọrụ ụmụazị anyị ahapụzie na-agbapụ na-aga achọ ọrụ ebe niile ya n'ụlọ na-enweta ezigbo ọrụ ya wụrụ ihe a ga-etinye ga ka afọ ka afọ ka afọ ya na-abawanye ụba ya wụrụ ihe a ga-etinye ya edo anya na ndị mba agaghị abata mebiere anyị ya maka onye ha niile uche ga-echeba ma e, tupu amakpuo rụwa arụwa ọ uche m Asịnụ bụ nwayọọ nwayọọ ka eji alacha dị ọkụ a na-agbanụ alacha aka anaghị ababazi aka n'ukono okwu Igbo na gbanụgbanụ ugwu ji echi emesi orulata na wee chọba ya nọ na chọrọ obi umeanị maka na ejirika larụla na aka nwa ejiji erulata na aṅụ ya ala nọ ụkọchukwu ah, ọ dịka owee ihe ịbụ n'ọnụ mm. eh, dịka isi kpaa n'isi mbido tupu anyị ebido okwu a n'abalị a anyị si na ọrụ na anyị ekwuchana ihe gbasara ngụpụta ahịa maọbụ ahịa deklarashọn ihe ọzọ anyị chọrọ ka anyị leba anya ọkwa ya bụ ebe okwu anyị na-ekwu ebe isi ehibere isi bụ na o nwekwara atụmatụ ihe ndepụta ọzọ enwere nke yiri ahịra deklarashọn mana o butere ahịra deklarashọn ụzọ ya wụdị Eastern Nigerian Development Plan nke maazị emi Ọkpara wepụtara n'oge ya nwabụ onye isi na-achị aka na-achị Eastern Region dịka maazị Odeluga kwuru mgbe ọ nọ na-ekwu okwu ihe a Eastern Nigerian Development Plan a bụ ihe jiri wụ ihe tụrụ ntọala ọtụtụ mmepe enwere n'ala Igbo tupu ndị ụsụ ndị agha na ndị osochiegwu si na ha bụ ndị na-achị anya ugbu a ebele ihe niile pụlawa ya azụ ka a na-ekwu Eastern Naijiria, ka eburukwa n'uche na Eastern Naijiria na-ekwu okwu ya bụghị naanị sọ ala Igbo Rivers State so ya Calabar so ya ihe Transamadi Layout Port Harcourt bụ ebe awepụtara ka ọ bụrụ industrial layout abịa aba otu ihe ahụ otu esiri lee ahịa Ọnịcha Ọchanja ahịa Ọchanja tụgharịa ya ka ọ bụrụ regional market ahịa ebe ndị ọzọ na-esi mpaghara West Africa West Africa ndị ọzọ bịa na-azụ ahịa n'Ọnịcha nke ọzọ abụrụ otu ihe Maazị Odeluga rụtụrụ aka farm settlement palm plantation ihe ndị awụcha ihe ndị epụrụ e, e, e, ụzọ chie duo oche duo ala chie echiche banyere ya wee wepụta ya lelee ya anya ọ bụghị ka asị arụ ka asị na arụọla kama ọwụ arụọ ka o ike bụrụ ihe ga-enweta nnukwu nụ n'elu ya nwee ọnọdụ njedebe maọbụ ihe a na-akpọ sọstenabiliti tupu ka echiche ụmụnne anyị dị mma maka ndị na-ege anyị ntị n'izu na-abịa abịa gawa n'ihu anyị ga-ebido were akwụkwọ a development plan a bido lebawa ya anya dịka isi lebakwa ahịara deklarashọn n'akụkụ ya dị iche iche eleba anya anyị ga-akpọbatakwa ndị ọkamara mbụtakwara ihe gbasara ya ka ha nwee ike lebakwara anyị ya tinyekwa ọnụ na ya na tupu gị na-ekwu okwu ịrụ ihe ọ bụla ị ga-ajụgodi onwe gị ajụjụ ebee ka m si abịa ebee ka m nọ ugbu a olee ebe m na-eje so where am I coming from where am I and where am I headed ọ bụrụ na mmadụ jụ onwe gị ajụjụ a ihe ọzọ ị ga-ajụ onwe gị wụ nke m jere nje tupu m abịaruo ebe m nọ o nwere nzọghị okwu ndị m mere kedu ihe m ga-eme ka m ghara ịzọghị ụkwụ ahụ ọzọ iji garuo mhm. iji jeruo ebe m na-eje o nwere ndị m ga-enwe ike ịkpọta ka ha nyere m aka mhm. ka m na-eje njem ma m nwee ike jeruo ebe m na-eje ọ bụrụ na m dawa nwere onye ga-aghọta m mhm. ọ bụrụ na ngasị ka ị na-eje njem a na-agba ọsọ kpere kpọwa gị nkụ o nwere onye ga-enye gị mmiri ị ga-aṅụ ya bụrụ ụka bụrụ olelu ya bụ na ihe m na-ekwu okwu ya bụ na o na ụmụnne anyị ndị kpatara ego ha nwere ezigbo echiche mana echiche ha na-edu ha ime ihe niile dịka e, maazị Odeluga tụrụ n'iru e, e, ime ngwụwa ngwụwa bụji eji ehulata ala you're to have to with it. ihe na ka m were otu ihe mere n'oge maazị Olusegun Obasanjo na-achị na nso dịka prezidenti ọ bụrụ na unu chetara o nwere otu ihe o mere ọ bụ ụzọ ihe abụọ o mere mana ka m nwere otu nke gbasara eneji mm-hmm. Maazị Obasanjo wụnyere ego na-abụghị ego n'ịrụ pawa steshọn ruru ụzọ asaa mm-hmm. seven pawa steshọn pawa steshọn ndị a ihe kwesịrị iji mee ka ọ na-aga n'ihu natural gas nke wetara na Bọni mm-hmm. na Naijiria bụ otu n'ime ndị gbịrịla agbị na iwepụta mhm. ihe wụ ihe a na-akpọ natural gas liquify natural gas mhm. nke na pawa steshọn asaa na ndị a niile a sị na ha bidoro ịrụ ọrụ kemgbe a rụrụ ya anyị agaghị ekwu okwu power failure and epileptic power supply na Naijiria mhm. a gara ọkụ latrik gara ịdị na-ewu ebe niile mana gịnị mere eji rụchaa ihe ndị a Naijiria ka nọrọ ọkụ ebe ọ nọ kemgbe atụmatụ eji rụọ ya debara ya echiche nke abụọ abụrụ ewerela aghụghọ webata n'ime ya mm-hmm. n'ihi na a bịara rụọ ha nwụkasa ha ebe ndị arụrụ ya ka ọ ghara inweta ka ndị Igbo ghara iketa oke n'ime ya mm-hmm. mgbe a rụchaziri ihe na ndị a isiokwu azụ ka ezizi ka a ga-esi weta natural gas si na boni webata ya na pawa steshọn ndị a ka ha nwee ike bido rụwa ọrụ eji e ole nne gị rọrọ mm-hmm. <laughs> ya wụ ihe ndị bekee na-asị putin the car before the horse. ya wụ ọ ihe mere mere na o ji dị mkpa na tupu gị bido nwa ihe ọbụla onwe onye si arụ na onye mmadụ ole ndị gbasara ihe ndị nwere nghọta n'ihe gbasara mmepe obodo otu esi arụ mmepe obodo ka o nwee nnọkwụrụ nnọ na debe ya o nwere mmadụ ole ịtụnyere ihe a ọnụ ọ ga-arụchakwa arụ dịka tinap ọ bịa wụrụ white elephant oh. ọ wụ ihe anyị na-echebara ya echiche kedụ kwanụ maka ụlọ akwụkwọ mahadum ndị nọ n'ala Igbo Hmm. enwere Federal University of Technology enwere University mahadum nke Nsụka enwere mahadum nke Nnamdị Azikiwe n'ezikwa ndị nke wu steeti olee atụmatụ anyị nwere n'ihe a na-arụ ịkpọbata ha ka ha soro nwee oh. wetakwa ọgụgụ isi ha rụkwa otu a ka e ga-esi zụpụta ndị ntorobịa ndị ga anwụ enwe nghọta n'ihe gbasara ihe As the human capital, the human resources that will power all of that. Mm-hmm. n'ihe ndị a n'ihe m na-ahụ ka ọ dị ugbu a enwebeghị nke enwebeghị nke dụrụ m anya na echeela ihe a ezigbo echiche ọkwa ya mere Igbo ji si na akpa ya akpa chụọ nta agbagbuo anụ na-enweghị onye ma aha ya <laughs> ee eh, ama m na ọtụtụ ndị na-ege anyị ọkachasị ndị nwere ike aka ha dị na ọrụ bidogo maka ka anyị na-akpa nkata ọgba tum na-asụ ya ma nke eji e akwọchasị ana ma nke eji egwu ana ma nke eji akpụ blọk ọgụ agabago n'iru gọvanọ steeti na ndị suya, ya o na ha bidoro nkube maka nyaba na ha wepụrụ iche na-achọ ndị a ga-elesi ife a ga-alụ ama m na ọtụtụ nwere ike inwe plan ya ihe eserese ebe enwere ike ịlụ skuul etu ha si wee kwuo n'onyonyo maọbụ ebe enwere ike ịlụ commercial buildings na uh, your industry ebe enwere ike ịlụ residential places ebe ndị mmadụ ga-ebi mana dịka maazị Obasi kwuru ka ọ dị oh, anyị nwere ebe a na-eji akwụkwọ taa nwee uh, ebe a na-alụ ebe enwere indọstrị tata n'ala Igbo nwee uh, ebe a nwelụ ebe ndị mmadụ bi n'ala Igbo kedụzi ihe ga-adị iche na nke a ma ọ bụrụ na alụọ ya ọha ncha bụ ihe ị na-ekwu ọ ịlụ na akwụkwọ ka ọ bụ ịlụ na ahịa ka ọ bụ ịlụ na ebe a ga-ebi mkpa dịrị ndị Igbo na ọ bụrụ na emee ka ọ dị otu a. emee ka nwee ọtụtụ nsogbu a na ụmụazị enwe ọrụ akụ na ụba daa ka ọ bụ o nwere etu esi nwee ike ozi nke enwere enwe ma ọ hazie nke a ga-emewe n'ọdịnihu ịgawa n'iru gaa na-abụrụ sọsọ n'ebe ewepụtara ọfụ ma gaa gburugburu niile kedu ka a nwere ike isi wee waa ụzọ gaa ruo ebe ahụ na-enweghị goslo kedu ka ọ ga-esi wee mee ka mmiri ruo ebe a na-eme ihe a wee dịrị ma ndị na-azụ afịa ma ndị ga-azụ anụmanụ ma ndị ga-eme ihe eji mmiri eme wee nwee ike ịnweta mmiri kedu ka ọkụ akpọrọ afa dịka eh, ọrụ Obasanjọlụ nke naanị yi kedu ihe a ga-amụta na ya ka ọ ga-abụ amụwa ọkụ ka ọ ghara iwu elukwu ebe ahụ ewelu mpanaka wee na-afụ ụzọ ọ ihe a bụ ihe a na-ekwu n'atụmatụ ọ bụghị naanị gọvanọ si na ihe a dị mma maọbụ na onye nọ na nke gọvanọ dị na ya ihe a ka obodo oyibo? obodo oyibo maọbụ na ndị nọ na Legọs si na akụ ha rizi nne na ha chọrọ n'ihe ụlọ ma ọ bụrụ na ebu n'anya bụ akụ ụlọ olu ụlọ o nwere ike ikwu ebe osi kwuo ebe o si karịa ofu ọnwa na ọ bụrụ ebunazie ya enye ya n'ala jikwazi igbo echi asị n'olego ya ihe anyị na-ekwu bụ na dịka ndị bu anyị ụzọ ndị nna anyị ha dịka nke MI Ọkpara dị na ENDP e ya bụ na Eastern Nigeria Development Plan ahụ edepụtara edepụta dịka edepụtara n'ahịa ara anyị mara maka ya ọ dị mma na echere echiche echiche gbara ọkpụrụkpụ echiche bara n'ime echiche nwere ndị ọkachamalụ na ndị gụrụ agụ ma ndị mụrụ agbụ ma ndị nọ na yunivesiti ma ndị fụrụ ebe ọzọ ma ndị nwụtalụ na ozi ha ji n'ebe dị iche iche nọdụla anasị nekwa ka a ga-esi mee ha ka e wee nwee ike mmanwụ nke bụ ụzọ nke ọ ga-abụ eme wee nwee ike ịbụ isi nye aka ime ka ndị ọzọ wulite anyị na-asị na ihe a na-eme dị mma mana ihe dị mma si ka akpa ya akpa maka akpa akpa rarụ n'ute ya maazị ụkọchukwu ihe ikwu amaka mana ofe ife um, ịna-anya na arọ iri ịtọ gara aga ala Igbo ọ gwọrọ ka ị ga-esi eh, nwee ezigbo ị ga-esikwu enye bụ isi ike na nke a na-abụghị ka ọ bụrụ na emego maka ọtụtụ n'ime anya n'ụlọ anyị anọgo mgbe a na-asị o na a na-alụ hospital gọvanọ ọbụla n'ala Igbo alụsigo helt senta lụsa vileji lokal gọọmenti alụsịa eh, ngwere na oke na ya ịbata n'Igbo tude chọọ isi wara ya afọ ebe ije ihe afọ ebe e nelega ezigbo anya mana ha lụtasịrị ụlọ ọgwụ nke ọzọ dịka nwanne ya bụrụ onwe mgbe ndị gọvanọ bido ambụlansị a na-eke ambụlansị ka na na-eke ambụlansị na enwere ambụlansị na-ebunyesi onye ọbụla ambụlansị dị na ọnwa ka esi nwe ọdachi n'okporo ụzọ afọ ndị gbata azọ mmadụ ndụ ebusasi ambụlansị gịnị na-eme ewere ambụlansị ma ndị ji eje apịa ma ndị ji ebe ozu onye onye mberede zuru na ụzọ ya na chienọ ka anyị were ife dịka ọkụ etu afọ e, maazị ụkọchukwu kwuru ebee ka ndị Igbo na saut ist anyị ga-esi nweta ọkụ nwere ojiriza onwero gọvanọ ọbụla kparịa aka na-asị ka mara ka a ga-esi ka e wee werekwa koolu dị n'Enugwu wee nwee ike wee chọtakwa ọkụ etu emaghị ọkpara si wee mee na istan naijiria adatụ nke a n'elu ife dịka nwanne ya bụrụ na anyị nwere ọtụtụ n'ime kaira na ọkụ na nkata maka e, e, bụ kọmpani anyị ọtụtụ n'ime anyị nọ Chicago wee gaa ana Igbo ịgba mbọ maka ihe gbasara ọkụ kol na kol nweta ọkụ tana ya karụ kịta ọbịa nwere onye tilụta aka nwere onye ji ụta ajụjụ ọbịa nwere onye agbamaka ya etinye ha aka ka ya bụ ije gaa welele maka na e ga-eweta obodo na ala Igbo bụ iweta ire gbatala ọkụ Nnewi alụgo faktọri niile kwesịrị ịlụ n'ala Igbo Ọnịcha lụa Aba lụa ife a ga-ajụ kedu ife ji ehm, IPP Independent Power Station nke bat nna ji na-aba Aba Power Power Plant ejie kedu ife ji Ibred Naija ka e wee nwee ike ibute bajis kọntena ịgbagote wee si eh, eh, Port Harcourt wee bịa nwanne m nwoke ka mụ na ya na-akpa nkata ụbọchị ya, wee na-agwa m na ọtụtụ n'ime fa ndị Igbo nọ na Legọs ebidogo si ka agbaba kọntena na Port enukwu ebe afọ ndị ji ji gbalụkwa ufie mana fa elugo nke Legọs dị kọntena ya ndị Igbo nọ na Legọs na-eji agba kọntena na Port Harcourt ma na enukwu ebe afọ ọfalụ ọfalụ ibe a niile bụ ife a ga-atụ n'azụ ibe anyị niile bụ ife a ga-ejikọsi ọnụ ibe gbasalụ ajụ na ajụ jụbụ ebee ka nkata a niile nọ in light of ụdị nkata ebido kpababa maka South Eastern Nigeria Economic Commission SENEC nke ka nwanne ya bụ ibe maazi eh, ọkaigbo ụkọchukwu rụtụrụ aka ọtụtụ bụ ọbụrụ ndị Igbo na-abụ oge ụfọdụ anyị wepụta ego ofufu ganye ndị isi anyị ekwesịrị ịganye ya oge ụfọdụ development maọbụ mmepe obodo o nwere ndị otu mba dị iche iche ike inye iwu abụ maọbụ tọlọ wee si wee kpụchaa ụzọ weta ọkụ weta mmiri ife dịka wọld Bank maọbụ IMF maọbụ African Development Bank o nwere ndị na-abụpa burugodo ụzọ ka abịa sụọ ọfịa ego isi ego isi ego onye a ga-eji wee biznes wee je gwube mmiri igwe boholu ga-eduzi bohol mgbe ị ga-eji go e, generatin plant wee lụsị ihe nye na-edina ya akụzie ego ị ga-eji n'ebe so na ọnwa ife ụfọdụ na-eso ife dịka maazị e, ụkọchukwu tụnyere na ọnwa ife na-eso ife so na dị mkpa ọ dị mkpa na anyị tinyere anya ọfụma taa anya mmiri baa n'ife ọbụla

ụkọchukwu nwere ihe ịchọ itinye ihe maazị Odeluga na-arụtụ aka bụ ihe otu ihe ahụ m nọ na-ekwu okwu ya na dịka a nọ na-ekwuje n'oge gara aga o nwere ajụjụ nke nwa bụ maazị oke ụkọchukwu jụrụ maazị ọbasi kedu maka ko Atlantic kedu maka tinapa na ọ bụrụ na otu anyị si uh, atụnye ihe ọnụ ọ gaghị adị ka gasị na ndị ko uh, Atlantic a ya ndị kalaba ahụ ọ bụrụzie na arụwa na ala Igbo asị arụkwala ọ bụrụzie anyị nwa maka mụ na gị ka anyị ha ekwu okwu a anyị ji ụdị ego ahụ ije rụọ ihe ndị a ọ bụ ụmụnne anyị ndị ji ego bụ ndị kpọrọ onwe ha ndị akụrụ ụlọ ndị aka ji akụ ndị nwere akụ ga-ebulata ego mana ihe nọkwanụ n'ihe a bụ na mkpata akụ bụ mkpata akụ mana ọgụgụ isi ka eji eri ya <laughs> ya bụ na ihe m nwere bụ ihe m ga-enye mụnwa na onwe m dịka onye bụ nọ na ihe gbasara mmụta na ọka mmụta ihe m nwere ike iweta na mkparịta ụka na mmemme a na mmepe obodo ahụ iweta ọgụgụ isi m ọ bụrụ na anyị lee ya anya na anyị were eko atlantik ji lewe ya anya Eh, tupu eko Atlantic akwụnwụta m rụwa ya echere ya echiche a nọdụrụ ala o tere aka gbagide nkata ya chepụtasị kedu ka a ga-esi mee ihe a Ebe na Michael Jackson na ụmụnne ya nyere ego ya tupu awa ala tupu awa ala Bill Clinton mm-hmm. mgbe a na-awa ala soro gaa tupu awa ala epugori ụzọ na-ewepụgasị n'osimiri na-azọpụta ala bụ ihe ga-adị ebe ahụ na ihe a ga-eji eme mara ihe ga na ebe ahụ na ihe a ga-eji eme ọbasị ọbasị ị ga-ewepụ ihe na-emechi ikwu okwu <laughs> nke ahụ wụrụ ya nke ọzọ abụrụ na ka ọ dị ka a na-arụ eko atlantik otu ihe m nọ na-ajụ onwe m emecha ihe agwọ mụrụ ahapụ ịdị ogologo mhm. Mhm. maka na obodo arụrụ elu mmiri asị ụkwụ akịrị na mmiri zugara ike ma ma ịghọta ya pụrụ ya aka ka ọ dị ka o si dị Naijiria ọ dị nnọọ ka afọ iri afọ iri abụọ afọ iri ise na-abịa abịa asị mmiri buru ebule ya bịa ga-amakwa ka esi aba ihe ihe awụ ajụjụ ndị anyị na-ajụbeghị abịa na tinapa ee arụọla tinapa mana olee ihe ihe arụrụ na Tinapa olee ka o siri gbakwunye n'ihe gbasara ọdịmma ndụ ndị nọ na Cross River steeti ndị nọ na Kalaba otu ofu nwanne m nwoke gwara m okwu mgbe ya si m ọ sị were ihe mere ndị ọzọ mụta akọ ekwela ka o mee gị tupu ịmụta akọ n'ihi na o mee gị mgbe mụtaziri akọ oge aga mmamịrị fere anụ ọkụkọ mm-hmm. ya bụ na tupu anyị na-eme ihe ọ bụla dị ka ịnọ n'ihe gbasara agụmakwụkwọ ị na-achọ ide edemede chepụta echiche ihe dị aṅa ị ga-ebu ụzọ jụgoro onwe gị ihe m na-eche o nweela onye chere ya mbọ ọ bụrụ na o nweela onye chere banyere ya dee ihe banyere ya kedu ihe onye ahụ kwuru banyere ya kedu ka o si dewe ọnụ rụọ ụka arụmarụ ụka ya o nwere ebe o kwutere o nwere ka ọ na-ekwuteghị ọ bụrụ ebe ahụ ọ na-ekwuteghị kedu ka m ga-esi hazie ya ka atụmatụ ụka kem na echiche kem laa iche pụọ iche bụrụ nke ọ ga-awụ ịkwa ya aka ya kụ mmadụ agaghị abụ atụrụ nụrụ na ibe ya mụrụ nwa ijee mụọ nke isi n'aka ya aka ọ ya webe ihe a si enye m nsogbu ịjụọ e, ka m bidogodo e, na Atlantic ileba anya otu esi ya tupu ekwuo okwu imeji ala ka a bịa ihe ọbụla a gaala gbara ala n'etiti mmiri ego eliri wee gbapụta ala ahụ ọnukwu ego ee nke wụ na ee gọọmenti Legọs na ọkpụrụkpụ ego achọkwa ndị ọzọ aka shiri ike e wee rụọ ya tupu ebiazie si chọrọ ịgbara ala onye chọrọ ibi ebi onye chọrọ ime ihe ọbụla bịawana ya wụrụkwa ihe a ee maazị Odeluga kwuru ọtụtụ mmadụ na-azụ ahịa agba mbọ ịtụ ụta kọbọ na shishi gị were ihe bịa tue ala o kwesịghị ekwesị. o kwesịghị ọzọ maka ọ naghị adị mma mmadụ ịbịa mmabiri okwu n'ekiti machahụ ile anya ọtụtụ ihe a anyị na-atụle e, echebarala ya uche emekwela n'ọtụtụ ihe kama nọọ otu anyị si ahụ ya na ndị wepụtara ya na vidiyo ka anyị ji na-atụle ihe a maka na uche m o kwesịrị na tupu ekwu okwu ịbịa rụwa ihe a na-arụ a ga-ewepụta gwa ndị mmadụ lekwa ebe a gbapụtara lekwa otu anyị ga-esi mee ala ala ka o kwee itinye ihe ma chọrọ ịrụ ụlọ obibi chọrọ ịrụ biznes gị lekwana otu esi zonu ihe. ihe a ga-ewepụta ka ndị mmadụ lelee tụlee tupu ekwuedo okwu ịbịa erewe eh, ihe ọbụla n'ala ahụ ọwụ ndị na ndị chọrọ iji ebara onwe ha uru ugbu a a na-ama ama ama na enwere mgbe ee eh, Enugu steeti gọọmenti ọwụhụ nke anọ ugbu a nọ ndị adịkọ mgbe Sullivan Chime nọ ha ihe ha nọ na-eme azụta ala agbapuo mmiri erụọ ụzọ ndị mmadụ e zụrụwa plọt ụnụ zụrụ plọt na-arụọ ụlọ ilekwe n'anya mgbe e rere ala niile ahụ gọọmenti akparakwa ego ha ego eji zụụ ala wee mejie ya ka okwu obibi ya wụrụ win-win for everybody. ọwụ na ndị Igbo amaghị otu esi eme ihe a dịka Okwere emaghị ọkpara ledala mgbe nke a mgbaka ka anyị na-atụzi tupu alụọ agha otu esi were anụ mmanụ nkwụ maka ihe ala Igbo nwere mgbe ahụ Eastern Nigeria nwere produce were ihe rụọ ihe niile arụ ama m na anyị ga-akpa maka e, the Eastern Nigeria Development Plan na ọ dị mma ka ịhụ ihe na-eme ma ndị nwere akọ na uche na uche mee ihe ka ndị ma ihe arịrịọ m bụ nnọọ zihụ n'oge dị otu ka anyị na-eme ihe zọhie ụkwụ n'ihi na a sị na onye na-ele otu esi ekwu ihe onye e, na-akpụ ogene ya lee ee ụzọ mm, amaghị ogene ebe ịgba anya lewe anya n'ọdụ we have many examples of what has worked for us as Igbo. We, we should not at this stage reinvent the wheel. Nọọ ka anyị Igbo Ele otu anyị si eme ihe bara ya uru bido ebe ahụ maka ka ndụ ya ihe anyị na-ekwu bụ na ọ bụrụ na ị na-anya tata na ọtụtụ ihe ahụ si na ya bụ Eastern Nigeria Development Plan dị luo taa ọ bụrụ ihe a na-asị nekwa nọọ ihe mere na mgbe ochie ọtụtụ ebe ugbo ahụ emegasịrị n'ebe dị iche iche dị ruo tata mhm. ọtụtụ ya ndị emepụtara e, nke Họtelụ presidential dị n'Enugwu ruo taa ọ bụrụ na ịndekwa n'anya na ọtụtụ ụlọ akụ dị iche iche dịkwa ruo taa nke ihe metụtara aka maazị Ọbasi bụ na na-eji ego si na mmanụ akwụ wee mee ya nke pụtara na e ya bụ ihe ise Naijiria ejikọ ụgwọ mm-hmm. ọ ịkpa tata ka ọ ga-abụ onye were isi ego ya dịka unu si wee kwuo ọ bụrụ ije nye isi ego gị n'ala gọọmenti ejide ụgwọ nwanne echi ebe niile ahụ etinyere ego na ihe etinyere isi na ya akwụrụ ka ọ aga m ekwukwa ahụ na ndị Enugu steeti uh, Uh, free free zone nwere webụsaịtị ama m maka ya ọ uh, bụ npowerfreezone.com mana ọ bụrụ na ije na ya anya weta ego na anyị ga-alụ ụlọ yunivesiti anyị ga-alụ ilo anyị ga-alụ mana onwere onye onwere nya onwere ihe gosiri etu a ga-esi wee ya bụ ihe weta ego uh, iweta nke a irie m nke a mana onwere gwa m ka m na-esi wee ri nke ahụ maọbụ ka a ga-esi wee wee were ego ahụ wee rụọ ọrụ ka wee pụta ọ bụkwa na Nchi gaa na eko Atlantic um, tupu arụọ tupu ejeri kwapụ mmiri tinye ala ha kpụrụ na kadwod ego ga-adị gosi ndị na-achị a na achị ịnata ego ha gosiri ya bụ ihe gosi na akpali akpa na-echere ya eche na etu a ga-esi lụọ ụlọ na mmiri o wee kwudo na edere ya ede depụta de my dimension gosi ndị niile a ga-anata ego ga-etinye ego tupu ebido kwakọba mmiri mana ndị mmadụ ji anya ha ka ọ ga-adị kwuru ụmụ Izrel si ha n'ala ahụ na mmiri ara ehi na mmanụ aṅụ na-eru dị ya ha ndị a na-agwa aghọtara mmiri ara ehi na mmanụ aṅụ isi m na anaghị alụ skuul kpọọ ụlọ obibi lụọ ụlọ akụ ee afụrụ m ka isi na anya dị ụlọ obibi na ụlọ akụ na skuulu dị na mpaghara Enugu ka ọ dị Igbo Naijiria niile rụzie kedu ihe ga-adị iche kedu ihe ga-eme ka nke ahụ gaa n'iru karịa ọkwa ụbọchị ebe nsi bụ ebe nsi na Naịjirịa ama m mgbe mkpụ ọkụkọ ya mkpụ ọkụkọ na ebe mmadụ bi na-eji aja ụpa wee rịa ụrụ ebe mkpụ ọkụkọ eji aja ụpa wee rịa tata ọkụkọ na-alarụ na ebe eji simenti korogete na ayọn shit wee lụ tata mana omero <laughs> gbamgbam omero ka ọkụkọ ghọọ torotoro omero ka ebe ahụ dị iche etu ọ dịkwa steeti na Anambra steeti niile ịgbabasi Nnewi pụta na ego niile dị na newi ịbịakwagbuo ogidi iowekwa ebe ị ga agwa ịdakwa gburugburu ịdakwa gburugburu imechakwa ibirikwa na Anambra steeti ibe na Anambra steeti a na-eme gị n'isi ya ka o ji dị mma ka a kpaa wee nwa ka a ga-esi wee nwee mgbanwe nwa ka a ga-esi wee mee ka ife gị ọfụma maka ọ bụrụ na ọ na-aga sọsọ na-alụchalụ na ndị Nnewi nwere ego ruru Nnewi lụọ Nnewi ọ bụrụ sọ mma na Nnewi mana na ị ga-aga kwụsị n'epọtụ gbaa okporo ụzọ niile wee baa Nnewi arụaghakwa gị ọ dịrọ mma maka ọ pụta na ịnọdụ na Nnewi nọdụ na Nnewi ma pụta apụta onye kpochiri onye nọkwu ebe a pụtara apụta kpochiri onwe ya n'aka ihe m na-ekwu abụrọ na ọ dịrọ mma idozi ofu ebe kedu ka a ga-esi mee ya dịka esi wee mee na Eastern Nigeria Development Plan edoziro sọ ofu ebe ọnụ ọ ga-abụ a ghara ihe enwe ebe na-ewu ewu maọbụ ebe na-asụ asụ ebe ndị mmadụ dị ọ dịkwa ka ịkpọrọ ndị mmadụ jewe Legọs maọbụ ịkpọrọ ndị mmadụ jewe Abuja ka o zuo ọnụ eme ya ka akpa ya akpa mee ka nke izizi bụrụ kedu ihe dị mkpa ka emee n'izizi ọ bụrụ na ọkụ ga-esi mekọrọ ọ ga-abụ anọgha ọkụ adị ebe ndị ọzọ ọgbụgba nna ụzọ kedu ka a ga-esi mee ka ọ bụrụ nọ mmiri ọ bụrụ nọ ịgụ akwụkwọ anyị na-anya kwa ihe covid gosiri anyị maka ọ na-adị mma oge ụfọdụ ikuku kuo maka o kuo afọ ike ọkụkọ e gosiri anyị n'ihe gbasatara ịgụ akwụkwọ ụlọ a na-ezukọzi je na-alụ onwere onye nwere ike ịgụ akwụkwọ ọ na mbido na ka ndị ọzọ bido ụwa ndị ọzọ banyegoro gụwa first tem klas a ka ebido chọrọ ịgụwa last tem nke ndị emechiri emechi na-agbụ ya ọsọ ka e wee kwudo ndị first tem. maka na o nwere onye nwere kọmputa kọmputa enwere ịntanetị ahụ mmadụ niile nwere ya bụ ihe ihe na-ekwu abụrụ ka eji gụọ kọmputa na ọ ka a kpaa akpa amalụ nke bụ ụzọ edozie ya amalụ nke si ya ọgwụ ọgaranya ihe ọzọ ọrụ na ntụnye tupu ya ị na-arụ ihe dịka indọstrị otu n'ime ihe kwesịrị ịjụ onwe gị wụ ihe m ga-eji arụ eme ihe mmepụta kpọrọ material ya olee ebe o si abịa ihe a na-arụ ọ bụrụ na a ga-enwe ihe dị ka ebe a na-emepụta ihe ndị ụfọdụ dịka bụ ilebakwa anya e, e, obi na-atọ m ụtọ bụ na n'izu ndị na-abịa abịa anyị ga-ebido ịtụle ihe gbasara Eastern Nigerian Development Plan otu n'ime ihe anyị ga-ahụ otu ihe maazị my kpara mere ọrọba esteti ahụ ka ejiri rụpụta tonlop ejiri nwee um, wepụta ebe a na-emepụta rọba eji arụ standard shoes mana aba mhm. mana Owerri ebe ahụ ka eji e nwee ike hiwe ọbata ndị Michelin taya na elele ala mmiri ọ ka nọkwa ebe ahụ ruo taa ya inwe ọ bụrụ na ị chọọ ịrụ indọstrị rọba manufacturing indọstrị ya dịka Michelin na taya iji dowe ya idowe ya n'ebe na-enwe idowe ya ọ bụrụ ihe ruru maịlụ otu puku maịlụ ka ọ ga-ewe gị iji bubata rọ material gị ebe ị na-arụ Dunlop taya isi na China pụta kwụsị na Ababan ọya bụ isiokwu ụmụ ihe ndị awụ ihe ndị ekwesịrị ịkpacha ịkpa akpa ka a mara ihe anyị na-eme n'ebe anyị na-eje ya bụ na iji maka oge anyị akụwala kparakpụ kparakpụ ka ọ dị ugbu a na n'uche m kemgbe na na ndị ụmụnne anyị ndị na-eme ihe a na-etinye aka n'ihe a wepụtara ego aka eme ihe anyị na-egbu aka anyị na-egbuchapụrụ ụnụ na mbọ ụnụ na-agba na obi ụnụ nwere n'ala Igbo ọ bụrụ anyị anaghị ekwu ka anyị si na ọ na-agbalịgo anyị na-eto na na-ajụ ụlọ ike n'ihi na ka ọ kacha na mmasị unu nwere mana ndị anyị na anyị na-ekwu ihe anyị na-asị ụnụ na ndị na-enyere ụnụ aka na ndị na-achị achị si ka anyị dịkpa hazie saa anya mmiri ihe anyị na-eme abụghị na ka ọ dị ka ndị e mere mbụ na-enweghị nke pụtara ịpụtara ihe bịa baara anyị uru ndị owere anyị si ihe meziri emezi eji akpọ ya nwa mma maazị odeluga aga m asị gị bido mechiwela na ụbọchị na-achụ anyị ọsọ ndị kwuru okwu anyị ekwuo nke a na-ekwu abụrụ anyị na-akọ ọnụ kama na asị na na onye abụsịgba na okporoko ijiji na-ada atụghị egwu maka na isi ukwe dị na mụa anọgo ọtụtụ arọ n'ala Igbo wee fụ ife emefiela emefe ife emebiro mma ọ bịaruru anyị yaruru ọbịa barụla anyị uru mana ọtụtụ akụnụba ụmụ mmadụ aghaghị n'inye erika ọ dị mkpa na nke ọbụla anyị ga-eme ka e mee ya ọfụma ka ọ ghara ibuzegha ala n'iyi ọgwụ ka ọ rara Maazị Ọbasi nwere mmechi okwu ị ga-ewepụ ihe tinye gị na mmiri ị na-ekwu na mmiri ndewo nsị ihe a na-atọ ụtọ n'ihi na bidoro nkata ebido ụbọchị n'izu ụka na-abịa abịa eh, a ga-akpa ya kpatuo ya akpatuo na ihe m na-ayọ ọwụ ndị na-ege ntị na-atụnye alụ ọwụ naanị ịbịa gị anyị ntị anyị awụghị ọkachamara nọọ ka anyị gbakọ onye ọma mmiri a ka ọ gbara Igbo ụfụfụ na uche m. dịka maazị Obasi si kwuo ọ bụrụ na ị na-anụ onu anyị na Facebook mee ka nwanne gị mara maka ya ka ọ bịa na Igbo Heritage Institute na Facebook chọta anyị ị ga-ahụkwanụ nkata ndị anyị kpara n'oge gara aga dịka anyị na-alụtụ aka n'ihe gbasatara ahịa ara Declaration ya bụ nkwupụta ahịa ara anyị kpara ya ọnwa na ọnwa ichi ya azụ anya na ebe anyị debere vidiyo na Fesbuk ị ga-ahụ ọtụtụ n'ime ya ọzọkwa ọ bụrụ na ị na-enweta ozi a na pọdkast ọ bụrụ na ị na-anụ ya na nke apụl ya bụ apụl pọdkast maọbụ na nke Google maọbụ na pọdkast ọbụla dị iche iche bụ na a na-eme pọdkast biko mee ka onye ọzọ mara na etu esi achọta ya bụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ọ bụrụ naanị na ị were ikoro chọọ ya ị ga-ahụkwa ya anyị ga-emekwa ka anyị na ụnụ nọkọ ọzọ na izu na-abịanụ mana ka o si na adị ekene dịrị Chineke anyị nwere ike ịkpa nkata maka na Igbo gbakọọ dịka onye ikpeazụ si kwuo nyụọ mmamịrị mgbafọ anyị ga-asị unu biko ụnụ soro anyị Ekene Chineke ma gbakọtakwa n'izu na-abịa ige anyị ntị ka chife unu ma ọ ka ọ bụ bọsịnta ka anyị chọọ n'ụwa echi

deaaedea aa eaa